ụmụ ibe ekene m ụnụ ndị ndozi ọdịnala nwanne ụnụ nwoke nọ nso ekene ụnụ anyị si ka udo dịrị n'ụbọchị nke taata na anyị nwawo ndị ndozi ọdịnala igbo anyị si ka anyị gbatara ụlọ ozi ọma tata na tata bụ ụbọchị tata anyị ga-agbasa ozi ọma n'ala igbo n'elekere asaa nke mgbede na n'igbo redio 99.1 FM redio 99.1 FM redio elekere asaa na ọkara nke uchichi anyị ga-agbasa ozi ọma n'ala Igbo anyị ga-ewetara ndị be anyị ihe bụ omenala Igbo ihe bụ ọdịnala Igbo anyị ga-ewetara ndị be anyị ka esi ebi ndụ anyị ga-agwa ha na ihe anyị na-ebi taata abụghị ndụ na ihe anyị na-ebi tata na onweghị ihe merie ndụ anyị ga-agba ndebe anyị ka ha mara nwanne m nwoke sie ike na anyị fụrụ aka ọrụ gị onye buchi okeke isi your handwork na anyị ga-ewetara ndebe anyị ndị Igbo ka esi ebi ndụ na ibi ndụ dị mma because ị na-ebi okwuru ị na-ebi ọkwụrụ ebi ihe iji ebi ọkwụrụ ebi bụ na ọkwụrụ anaghị akarị onye kụrụ ya ọkwụrụ anaghị akarị onye kụrụ ya onye mere iji ebi ndụ ebi ọnwụ na ibighị ndụ ebi nwanne ịbago n'akụkọ ezigbote akụkọ ka m na-agwa gị ọ dịghị m na for last 60 years anyị produce be one single president in Africa onye ọbụla contradictiri ihe anyị na-eme ị ga-asị ya nwanne buru evidence of our story as a black people chọọ enye buo ya n'ihu ya ọ bụrụ about fulani ọ bụrụ about yoruba ọ bụrụ about wole chọghị nka ọ bụrụ about um, eh, eh, this and that ịkpọsasị afa niile onweghị ka ị ga-esi wee sị m na this man from british kedu ihe dị man riri what does dis people eat that we don't have to eat in africa kedu ihe nwa bekee riri nwa bekee ga-eji wee na control every oil in Africa apart from education apart from culture kedu ihe nyere nwa bekee the zeal China 30 years ago China was eating cockroach China na-eri ọchịcha 30 years ago nwanne legodi akpa nsi North Korea nwa ha erubeghị 30 years that boy uh, is not up to 30 years that not korea boy erubeghị 30 years ọ gụrụ akwụkwọ na switzerland that's boy ngwa lenụ the boy na that boy the proud speaking na onweghị single president can be proudly speak in africa because because unu ama na this culture backup of brain culture brain backup ngọnezie n'anya ndị a na-egbu ogo na-achụ acha ọ ihe a ka ọ ga-eji wee pụọ na united nations nọ dalị na-akọ ọ ihe ọ na-aka ihe obi datị na-aka ihe obi ịghọtago ọ bụ datị na datị bikọz ndị mmadụ na hotel datị na aka ọ bụrụ na datị karịa ihe obi n'anya na watch an african president wey dem talk then speak about western god because ọnwụ nke aha that is what people see as respect as god for god respect all western god bụ nke ndị mmadụ na-akwanyere ugwu because ị gaghị ekwu nke gị because ị maghị so how do you convince god that the people that you believe in god ka e ekegesa convince ha ị ga-akpọ christ or ịkpọ ala because if you don call christ you don call ala nobody will follow you this is common sense ndị mmadụ ya bụ common sense ịghọtago so if this western people na-abịa africa apara ego na china nke ụnyaahụ abịakwuo nekọwa para ego look at china of yesterday na-abịakwa ịpara ego africa we are here looking boo! na-ene tii anya china ga-abịakwa china ebinye ego african president niile ebirigo ego from china all of them that means what you have to expect is effect of the curse because curse already happened. ihe anyị gara echezi na the effect and when the effect will begin happen anyị gara ekwuga na ya ama na we don't know ka ihe na-eme na hey, China have taken over uh, over Zimbabwe China have taken over over this China have taken over mana mgbe China na-ebiri ego na-ebinye ndị ego you stay mute why because your children have no culture their mind is not cultivated or arụghị arụ the motor mechanic life were mechanic life is mechanic so if you don build nwanne ihe nwanne ifeanyị chukwu your brother about church or not churches go ihe mmadụ ha na-arụ church because that is what they know people build church because that is what only what they know how to worship god the only way to get close to god is through church or through mohammed what about your own way to go to god all those people na-ekwu maka omenala na ọdịnala now ask them what is the symbolism of this god they cannot give definition so how are they going to convince their own people ask those people see ah, nna nwanne how does god look like what it is they cannot explain so kedu ka ị ga-esi to come and follow you do that thing nwa bekee convince their own people that na jesus christ came to save them and e showed them on television he show them in books so who are you telling your people that spoke who is who spoke who because you na amaha na this strength an aspiration who aspire you about the god you are talking about you are telling your people ahụ onye ọgọ mmụọ onye ọgọ okay this ọgọ now tell us what about it gwa anyị aba because i want to follow you to go to ọgọ i want to follow you i want to see the god because ndị mmadụ maka something about god is about inside is about spiritual so you don't joke with it some people agaghị just like that na-efolo gị na-esi bụ onye ọgọ mmụọ ha efolo gị jube ọ bụghị otu nke so people dey comfortable in lie that is perfect not even about truth most of people na-aga church mana eziokwu adịghị dị but their mind is comfortable with it ha alahụ ụlọ ha alahụ ụlọ ọfụma ha na-ara njọ nrọ ha si jizọs kraịst denụ ha enweta onwe ha otie jizọs onwe ebere mere otie jizọs onwe otie jizọs nna nwanne yo people o nwere onye nke mmadụ nwere ike ime ihe a onwere ihe mmadụ nwere ike ime ihe na oti arụsie arụsie <laughs> mba onweghị onye ga-eme ọza amadị ọha amadị ọha mba ọsị em ogwugwo ogwugwo ịnụ ogwugwo izo n'okpuru bed ịghọtago so ịnụ ogwugwo izo n'okpuru bed onye na-arọ ọrụ na-etinye ogwugwo ibiri agbanyụsị ọkụ everywhere asị gị gwuo ogwugwo ugboro ise gaghị ekwu ya agbanyụsị ọkụ asị gị gwuo arụsị ugboro ise gaghị ekwu ya so the problem is the education of the mind mgbe a mụrụ ụmụazị ọfụrụ ụmụazị pere mpe you tell them what is arụsị tell them what is ogugu kwere them what is ekwentụ ama na ihe niile amadi ọha so that when they grow up ọ gaghị ahụ fear to them but ndị na-ekwu okwu na these people ejigo na ekwentu amadi ọha eme ogugu bụ arụsị ihe ọjọọ wee zụọ ha so kedu ka ị ga-esi agwa onye dị onye togoro 40 40 years ọ fụbara ekwensu fụba amadioha fụba ugwugwu fụba ihe a niile asị ihe ọjọọ ị na-abịa agwa na 40 years na ya bịa bịa soro gị mebe datịrị mana ọ gaghị awọk ọ gaghị eso gị ọ gaghị eso gị ịghọtago ya osi mmadụ gwa nwe ya eziokwu ọ gaghị eso gị first of all na Africa anyị ga-ebidogodi from the child educating them because if you go ọ bụrụ na o nwere ike gabaghị na west nna nwanne dem take education serious more than anything here because the only way to guarantee the oil flowing from africa is education of the children the only way keeping that flowing from diamonds gold from africa is the education of the child so for only you can stop this exploitation through what culture if your culture is strong enough with the proof then your children will not because ndị europe gara china they went to china they went to japan they went to north korea they went to south korea they went to india they went to pakistan they went to vietnam how come these people even malaysia how come these people overcome these things we still complain till today ịkpọ onye ojii aka na ọsị gị british ji british as here mana british went to india british went to pakistan british went to australia america british colonize america kedu ihe ọ bụ na okeke amaghị akpụ isi ka ọ bụ na mma bara isi adịghị nkọ it boils down to culture culture mean cultivated is agriculture tis agric so until we understand the nature of our own culture that is only when we begin to educate our own children ihe because life that mind ị na-afụ bụ ọwụ nka na ụzụ ịghọtago nka na ụzụ the mind you see so ọwụ na ịghọta ha about ordinary mind how can you understand how to touch matter because mind you see is nka na ụzụ simple as abcd ịghọtago but ọwụ na ịghọta ha the easiest one that is why you abandon all the food your ancestors left for you this food we are coded informations in them anya hapụ ya gbara ọsọ jewara ị gaghị eblem nwa bekee because ha nwa bekee na-achọ ihe a na-eri ị ga-eblem onwe gị for ị naghị achọ ihe ị ga-eri ị ga-eblem onwe gị because every life is like that that is nature because nwanne mmiri na-ezo mmiri gives up his own life for you to grow ị na-aṅụ mmiri ị na-eri akwụkwọ nri ị na-eri ewu ị na-ata azụ these people give up for you to survive so that is the same so if somebody who is playing in the different level different dimension you will be a food to the person only the strong survive the strong survive that is life you see is pathetic but that is the way that's why every government of the world nwere army nwee police nwee kọtụma nwee bịa nwanne anamala m ụdị okwu ahịa karịgo enwere okwu mmadụ na-akarị akarị n'ụwa ọ bụrụ na e nwere a system in Africa and this system is not working nwanne ndị dị those people those elevated ones should remove these people and put themselves in power and everything. ị gaghị na-asị onye iberibe doziere gị onye iberibe anaghị dozi anything onye iberibe ka never doziere gị anything onye iberibe onye iberibe and he will be onye iberibe until he become onye onye ma ihe ị gaghị anọkọtasị onye iberibe nna doziere m ihe ọma ihe na-akọ ọma ihe na-akọ na e nwere ihe a na-akpọ the 1700 n'Europe ihe na-akpọ European Revolution France Revolution 1700 ebe ahụ ka esi wee bido Industrial Revolution this industrial revolution mgbe mgbe this people bidoro na-ahazi onwe ha ndị nọ n'ọkwa ana art ninja ha mechaa nweta onwe ha crotch the whole system after that e crushing the whole system then set the new institution of industrialization all that system ahụ ka ị na-afụ today as european powerful nke ọnwụ na ha si mgbe aha na i want to my own country and start talking nonsense ndị a ga-egbu ha ọ dịgo they will kill all of them oh but then remove them to power crush everything and begin that is nka na ụzụ ọnwụ na ị mara anya nka na ụzụ ịghọta ihe m na-ekwu if you don't know nka na ụzụ ị gaghị aghọta m ya ị gaghị arụnwu nka na ụzụ because nka na ụzụ wụ sense ọ common sense ga-eji eme ị gaghị anọkọta ife okwute isi ha okwute ị hapụ ya jewara you have to crush the okwute turn way into powder and mold gharịa ya ifuru okwute si nna ihe awa okwute hapụ ya die okwute ha wee ị na-agazi echi ọkpọ gị mmerụ gị ahụ onye iro gị sef wee ga-ewere okwute ti na katapọt gbawa gị anya <laughs> onye iro gị nwere ewere okwute ti na katapọt gbapịa gị anya straight ahead so ọka mma na iwere dị okwute crush ya to powder ma odugharịa ya to your own test that is common sense that is why European rule us because if european man see something ịma ihe ọ ga-eme o jee ebe ahụ mara ka ọ ga-esi wee capture that thing oh, he will go there ọ gaghị arụ ọnụ away from it he will go there and find a way to capture that nke ndị isi ojii if you have a problem na-enwe. after someone common hospital common hospital somebody sick in africa or down america jegwuo onwe sick in africa eh, eh, something everything you don have job from village you go to uh, abuja capital je chọọ ọrụ na capital anytime we don have something we must run away we must run away to go and look for where why don't you create it yourself that place why running away why looking for it somewhere else why looking why not in the place you are that is only thing culture does for you because the culturally culture will tell you everything about life first of all ị ga-ebugoro ụzọ remove god yourself from the body nwee ike na clear because all the body na drive gị na-emegheri the body is driving you crazy first of all quench the body quench the body begin to live as a soul then you now monitor the movement of the body everything the body does you go you move watch it you are body on na dị mma ụlọ dị mma then give it a na ọ dịghị mma isi nwoke m zuo ike am the controller here ọ bụghị based on emotion ihe ọ bụla a gị ikwere iburu na akpagarị na-akọtu nwanne ihe abụrụ culture if we want to live as a life every culture we must celebrate every culture we must celebrate ọwụkwa ha nke a na-ekwu nwanne enwere ihe na-akpọ celebration because your through your celebration you send image to the world because nwanne anya owu na iwu ha onye afrịka europe na-eti mmọnwụ ha na-eme carnival why ji kọpịa dị mmọnwụ europe na-eti because them package it very well mana ndị isi ojii amalite dem package it very well that is mmọnwụ nkịtị ka ha na-eti o mana ka ifụ ha si wee mee kpọọ ya carnival ifụrụ ka watch it very beautiful ihe ka isi si eme nke anyị ịfụ mmọnwụ sef orusi unyu no organize gha agha agha nothing ịfụ ka a na-eti mmọnwụ na ọkwa mmọnwụ ka ọkwa mmọnwụ ka a na-eti ihe so ihe ahụ culture gị represent the world to follow ọ ihe a ka ị na-achọ inye 90 percent of your people already in Christianity or Islam or Judaism ọ ihe ka ị ga-enye ha ịfụ Jizọs Kraịst na foto ọma ezigbo mma masịsị mma nwee isi ogologo nwee blue eyes yiri akwa mara mma ifu Virgin Maria Virgin Maria amasị ya mma hazie onwe ya ịfụzie asịghị wepụtazie oo awa own ịfụ ya ọ ọkacha nka aja mkpọ aja mee gha agha agha n'ime ọhịa ghatagbu nna nwanne chọọchị ị na-afụ na arụsị enweghị dị iche mana ịdị comfortable to go to the church onweghị dị comfortable ije na arụsị yes because anyị amara ihe anyị nwere arụsị and the church is the same. but people are comfortable to go to church by themselves mana si mmadụ gaa na arụsị na nwa onye ga-ekwe eje dị ị ga-ewere ọbara fechisi everywhere ka ma akanye akwa red akanye akwa white akanye akwa blue a na-eyi mmadụ egwu nwanne ihe ọwụ na idebe if your house is not clean oke onye si debe uche ute ka ga-esi dinara anyị so anyị adịghị na complain complain because we are the author of this destruction anyị nwa destroyed everything we have so nobody did it for us because otu a na-agụ now so na only reason why ndị Europe ji exploit Africa na Africa enweghị culture the only reason why eji eme Africa exploit because there is no culture because unu chekwara nwanne moto mechanic moto watch ya moto na moto nwere engine if there is any problem in that engine moto ahụ moto ahụ nwee fault as simple as abc igo moto mmadụ n'anya wit at driver onwego driver onwe remote onweghị driver gara onwe remote something must be controlling the, driving seat something must be controlling it nke anyị bụ ebe na weda driver anyị will go anywhere ihe anyị na-eme ihe chi fotere ndị ojii na-ebi ndụ ihe chi fotere onweghị onye na-ebi otu a ndị a nọ na nwa bekee enwego project of 500 years ịjụọ ihe ga-eme next week ọma ha nwechakwa weather forecast they control create their own effect they create their own effect mara everything about everything ha chọrọ ịma kedu ebe ụmụ ha ga-anọ in 50 years this is where the children need to be and then work towards it your own kedu ebe your children ga-anọ in 50 years you don't have any plan kedu ebe ụmụ gị anọ in 50 years nwere ọ dị plan bịa fọzikwa ebe ha ga-anọ anọ onye pụọ na fesbuk ọ na-akọ nọnsensị atụkọrịkọ maka fesbuk chụpụsịa ndị ojii na fesbuk asef si chụsịa ndị ojii nọ na fesbuk enwe uru ha bara all of them ma ndị amerịka ma ndị afrịka bando all of them from facebook let them go and sit down ofu mkpụrụ onye igbo onwe ha onye nyere anyị facebook here nobody gave us facebook not even one eh? mgbe ọbụla na-ekwuchi mmadụ ije na facebook ọ na-ekugheri mgbe ọbụla asị onye ọgọ bekee asị ya onye nke asị ya onye nke asị ya egbu ha ya taa anyị nwa bekee nwere culture the only thing nwa bekee can defeat you because they have culture what is your own culture culture is to cultivate is culture cultivating so if they have one because every generation onye everybody will grow and die onye ọbụla ga-eto otosi ọka nka nwụọ nwa bekee bụ na ọ ga-anwụ anwụ he set an institution for their own children to come only where you can put institution is not in government is in culture institution is being set in culture not in government is not in government is in culture that's why the children goes grows up and behave the same way they wanted them to behave nke anyị bụ mba onye tieba kwuru onye tieba tikwuru eje igbo the one then why did you have 20 million different uh, uh, definition of culture if there is only one son that either you don't understand the son or ị maghị ihe na-akọ igbo enweghị two cultures there is only one culture igbo have give us the meaning don't tell us nonsense you want to do something tell us what it means so that people will understand what they do simple anyị bụ ndị ọdịnala anyị bụ ndị tell us what you do ọdịnala gịnị there is only sun and moon this your culture they did found within this culture and the sun and the moon if not then get out from here give us the explanation of this connectivity connection between this what you said and the sun between what you said and the moon between what you said and the earth between what you said and the star if this your culture does not give these meanings and definitions then it make no sense ị mara ihe ị na-akọ because that is how them founded it ọnwụ na ifu ma ha about these things nwanne jee nọdanị fool you don fool yourself because it's a fool the only way mind can develop is based on maximizing the sun inside you brighten the sun the atom begin to move so fast there is a process you can maximize every engine n'ụwa to add the speed to any engine there is a way you can do it so to maximize the system of light in your body there is also a system to do it simple ọnwụ if you if your target is not maximizing the light inside the human being inside the own people as a culture then what is it for we copy everything nwa bekee do why because then package it very well as na ihe dị mma na anya gbara akwụkwọ that's why we follow it that onwere that is nothing more nothing else nothing more nothing else so the only thing we follow nwa bekee ihe ọ na-eme bụ na then package it very well simple if not we can buy into it until we begin to package our own culture onye ọbụla na-eme omenala igbo because if we are divided from house you have a problem that means if you don't even convince yourself if you go and say nonso nọ nso amara ihe ọ na-ekwu ee eh, okeke amara ihe ọ na-ekwu okeke amara ihe ọ na-ekwu then how do you tell the world how can you tell the world if you cannot even understand your own self how can you convince the world of what you do if you cannot convince yourself how can you convince the world you want to tell the world about your culture right but you you cannot even explain to your own brother to understand then how can you tell, how can the world follow you if you cannot even follow each other if you cannot even follow each other how do you expect the world to follow you mana sometimes anyị na-eme iberibe eche na ịma ihe anyị na-eme that because na Africa ọ na-eme onye iberibe si ebe o si pụta ndị mmadụ esoro ya onye iberibe si ebe o si pụta ihe ọ na-egosi bụ na onye iberibe nwụọ onye iberibe elie onye iberibe nwụọ onye iberibe elie ya na oh, western world ikwuru nọnsensị pụta ụmụazị ga-atụtụrụ ụra gbachie gị ntị ụmụazị obere nwa bikos o nwere common sense ị na afrịka ga na-ekwu nọnsensị okenye a na-akụrụ gị aka na afrịka ga na-ekwugheri ekwugheri agadi nwoke a na-akụrụ gị aka na western world ime ya obere nwa a ga-akpọ gị ụzụ ha ga-awụ gị aja kpọọ gị ụzụ life is not about truth or lie life is common sense because all those things is about social justice is about society is about morality is about just what is just anyanwụ na-acha every morning ịpụtazi na-asị mmadụ na anyanwụ na-acha ọjọọ gere mgbe anyanwụ ji acha ịmaha ịmaha ma anyanwụ na-acha n'ụtụtụ onye ọ bụla nọ n'ụwa gbana anyanwụ na-acha kedu mgbe anyanwụ ji awa that is the question everybody mana anyanwụ na-awa n'ụtụtụ then what is the case here ndị igbo maka ndị na-ekwu maka omenala na ọdịnala igbo kedu mgbe anyanwụ ji awa a na-elochi onye ọbụla bụ onye igbo na-elochi nsogbu adị, anyị mana a na-elochi but bikonu ilochi anụnwa a na-ekwu how do that in benefit to the society of our people to the mind of our people kedu the benefit of ilochi to their mind not money not money it's about the benefit because there onweghị culture dị useless so ka ekwenye ihe bụ ilochi ọwụto ọwụ mgbe mmadụ yabụ ọya na ahụ adịghị ya o ruo n'ise na nke dibịa ọsịa ga-elori echi what is about the morality then because life is about morality is about teachings so kedu isi ihe dị what is the teachings then a na-arụ agwa a ga-arụrụ ga agwụ kedu the teachings of ịrụ agwụ gịnị bụ ịrụ agwụ ọ bụ ijọsụ mmadụ ọgbanje na anya ya ma kpenta na anya ya o jee asị ya ga arụrụ ya agwụ what is the teachings morality kekpere ihe ọ bụ anara gị 200,000 arụrụ gị agwụ ịnaba onyenwa bụ ihe nwa ifugo so now the problem is not about ana arụ agwụ anaghị arụ agwụ the problem is that ọ bụghị about ana elochi ma anaghị elochi the problem is these people don't understand it ha aghọtaghị ihe ha aghọtaghị ihe bụ agwụ ha aghọtaghị ebe ilochi ha aghọtaghị ebe ihe bụ ibu mmiri they don't understand this thing the language is bigger than them ndị Igbo ihe ọ bụla na-awụrụ ha biznes everything for them is because even ndị bara n'ụlọ ụka today na ụcha pastọ ha ka nkụ why all because na o nweziri onye Igbo gaa na pastọ je na-eme pastọ wee na-eri ego does stop being a Christian nation? does rome stop being a christian nation because na enwere ndị pastor na africa na-egwu wayo with the bible church does people stop believing in christ ọkwa ha ga-asị gị na na enwere ndị amụma ụgha bible say that there will be first prophet yes so because na enweziri ndị na-amaghị eme omenala igbo that's why ka anyị hapụzie na omenala igbo na ka ọ nwere ndị na-eme ihe ọjọọ n'ala igbo lesara na away from it na ọ ihe ọjọọ because na enwere ndị ji eme ihe ọjọọ mana nke na onwe na-aga chọọchị sinsi enwere ndị na-eji baịbụl ezu ochi na ama and you know it yes enwere ndị na-eji baịbụl ezu ochi na ama you know everybody ma nke ahụ kedu ihe mere anyị ji wee mekwa insist ka na-eso ha ị na-ebelive na it will be better ị na-achọ nwa ịmụbeghị nwa you still believe consist persist na-achọ dị nwa kedụzi ihe mere na o nwere ka mmiri si baa na opi ụgbọgụrụ anyị ma abandon the way of life our ancestors lived today emere abandon ma even one day one day somebody from Kenya ga-abịa na-achị anyị n'ala Igbo bụrụ eze ndị Igbo n'ala Igbo na-achị anyị somebody from Kenya ga-abịa n'ala Igbo bụrụ eze na-achị anyị ịkpọkwara onye Igbo si ya sị nwanna hapụ ihe ha ka mmadụ chụtagodo ego ọ sịghị nwanne ka ulugodo a na ego ego ego ego nwee ego ya esi ebe a hapụta ọ ga-anọ ebe ọ na-achọ dị ego ego nwa na ọfụụ ọgbara aka lọ ọgbara aka nwaanyị ego ọ gaghị enweta ọgụgụ kọlchọ onweghị nke o ji enweghị nke o ji atọ onweghị nke o ji ma ego nwa na ọfụhụ ezigbo ndụ ọfụhụ onweghị nke o ji eji atọl atọl ihe anyị na-ekwugodị bụ nwanne kama mmadụ ga-agbara ewu gị agbanarị gị ebubiri ọdụ kama ewu gị agbanarị gị ebubiri ọdụ kama evritin ga-anyị anyị at least anyị ọkọ ụchọ anyị ka anyị culture anyị nwere everything within it anyị nwere commerce inside it inside the commerce anyị nwere nka inside the culture anyị nwere religion inside the culture anyị nwere celebration inside the culture ka m bịakwa na ụmụ Igbo Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com — ma ọ bụ n'emume Valentine o, ma ọ bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ. dọtkọm nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Eh, Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi com. ụmụ ibe dịka anyị si wee na-ekwu dịka anyị si wee na-ekwu enweghị ka ị ga-esi wee pụta n'ụwa ụwa ebe ị pụtara nna gị wee debere gị a pakeji a pakeji complete pakeji ịgara aga n'ime ọhịa na complain si na egbu ha ga-ata gị mana the only thing ị ga-eji wee pụ ndụ bụ ihe nyere gị enye na everything dị complete n'ime everything lee na anya ka ngwa gị sọntịrị ka ka e esi esi nri ofe ofe a na-esi esi kedu ihe eji wee na-esi ofe ahụ esi kedu ịma na akpụ ahụ ị na-eri ọ gara a proses bifo potato akpụ garị ga proses bifo potato garị kedu ihe eji wee sie dị ji esie ka ọ dee ede kedu ihe ofe aha ofe aha niile kedu ka esi eme akamụ kedu isi ka esi eme maịmaị kedu ka esi eme akara all the same process a na-esi ọgwụ esi ụmụmara na-esi ọgwụ esi ọgwụ ọ na-anwụ anwụ for ha a na-esi esi ọ bụrụ na ị nọghọ na culture gị how do we know about medicine because medicine is within the culture how do you know about food because food is within the culture how do you know about connecting you with the universe which you call God or nature if this thing is within the culture so if you lose the culture you lose everything you become nobody iburu that is iburu nobody iburu onye ngagiri iburu a wonder a wonder that's why anyị ji agbagharị today enweghị ebe enu eru aka na eru aka anyị gbaragbago anyị agbaragbada e, akwara anyị jee ebe anyị ana akwara anyị jee ebe anyị ana akwara anyị jee ebe anyị ana enweghị ebe anyị na-eje because anyị aghọtaghị ụwa nna nna anyị azụ azụ ha anyị azụ azụ ha ya azụ ọnwụ na azụrụ anyị azụ anyị ga-aghọta o wetighị ike nghọta sọsọ ihe mee bụ na the slow the slow your body movement is very very slow your body movement dị very slow ọ dị ka chakol were chakol ma ihe ọkụ ị ga-ahụ na ọnwụ na ife ya ebriz na ya ya ọ gara eji oji mana ife ya ife nọ na chared na ọ na-enwu ọkụ mana ịgba ya nkịtị ọkụ ga-adịkwa n'ime ya ma dị ọkụ adịghị ọ naghị ọkụ ahụ anaghị emuvu emuvu that is you are living a natural life ị naghị add speed to the light nọ n'ime gị ka go nwee ike shine and shine all through information you do these things and don't hide na culture because every culture is secret onweghị na nwunye nke ha na-eme nobody will that's why in science everything is costly so that ka ị ghara ịma arụ ya because ọwụ edewe chip ijerụba ya that's why everything bụla siri ike na sayensị heti price ebe afrịka mma na agaghị egote nwunye biko anyị chọrọ ọsụsụ ego ka eji egote ihe niile ọ bụrụ ego china akaghị ịrụ nwe biko china had no money ọ bụrụ na ego china agaghị arụ nwe ihe ha today because it's not money china egbe ka ha si weta ego china enweghị ego to build those things but china did ka ka china si wee rụọ ihe ha rụrụ ebe ka ha si weta ego china enweghị ego china was poor so ọ bụghị about money it's about sense it's about common sense seba common sense ọ bụghị about money so until then ihe ọ sọkwara anyị mee nwanne stop wasting your time stop wasting your time ihe a na-eme bụ ọsọ a na-agba ọsọ relay ọsọ a na-agba bụ ọsọ relay anything ọ bụla ị na-eme mara amara na you a participating in particular object ọ bụrụ about fulfillment is about object is about objective a na ọka aka ha nwaanyị ka ọ na-atụkwasị di so ihe ọ bụla ị na-eme mara amara na ọ bụ a focus in particular object ịgasịa that level you still go to another level ịgasịa that nwanne ị ga na-eme nwere ike isikwa na nwere ike iche ị na-eme something today iche nọta ka o bidoro mmadụ na-agwazi gị na 20 50 years ago na ha na-eme the sentence the surprise mmadụ nwere ike ịgwa gị na 50 years ago ha mere datin isi na nchekwa na anyị jọsụrụ bido chafụ mba chali eh, gana man se chali ajọs kamo aka na ajụ ya ma na gana man anọgo 50 years na europe ọsị ajọs kam so everything ọ bụla ị na-eme echere nọ mgbe ahụ ka o bidoro o tegozi tinsi ụwa ji aga ka o ji aga so mgbe ọbụla iji wetetawa ụtụtụ gị otu anyị na-eme ihe a na anyị agaghị echekwa na anyị nwa bidoro ya because this culture dịbụ adị so ihe ọ ọbụla ị na-eme echere na ọgụ wa bidoro ya mgbe ọbụla ị gafee that level na keep it by the side bikos ị gafere na don't go back there olesi ma ị na-eme ịbụpụ ịrachara olesi ị na-eme ịbụpụ ịrachara ihe ọ bụla ịgafeghara oge don't ever go back there again bikos ịgafego ịgafego a na-eje ụnyaahụ eje ọ naghị eje ụnyaahụ eje never you can go ụnyaahụ never ever and ndị Igbo nwere some ndị Igbo chekwa na ọ bụ eh, onye nkwenye echere ọ bụ otu anụ na-ekwu okwu ndozi ọdịnala igbo ma ọ igbo heriteji o chekwa na ya bụ onye igbo I can do it why don't you become God na iwe na God dị angry go and do like God go and do na go and do if it's possible you go and do mmadụ na mmadụ ga na-eme ihe ịnọkọta ịfụ ya ọmapụ jebido nke ya gaa mezie n'ihe ka ịfụrụ go and do ọkwa isi na the person amaghị eme mezie ya na ị ga-anọkwa di ya nọ nọ nọ nọ nọ nọ enwekwaghị ihe ị ga-eme o mana ichekwa na onye ahụ na-eme amaghị ihe ọ na-eme mana gazie eme ya mba ọrụkwa ọrụ afta ka kọchara nonsens go and do it that's why ndị isi ojii ya na-agwa ha ọ bụghị otu a ka esi ebi ndụ tie ebe aha pụta this is not life but ha adịghị ekwe ihe ahụhụ ndụ nwanne ọnwụ nọ ndụ ka anyị na-ebi anyị agaghị ahụ na kọndishọn anyị nọ simple as abcd ọnwụ nọ ndụ ka anyị na-ebi anyị agaghị na kọndishọn na-alekwa kọndishọn mmadụ nọ 200 million people cannot provide electricity 200 million people cannot provide ordinary electricity which is natural to earth electricity is natural to earth is a natural earth electricity anyị agaghị produce Nna ọ na-eme ihere ọ na-eme ihere ọkụ ọkụ ọkụ eji aka ọrụ na na western world ọkụ ọkụ ị ga-emepụta ọkụ a na-enwufusi n'iro n'abalị anyị enweghị nke anyị ji frozen chickens ordinary frozen chicken we don have na kotu I'm a pride I'm black I'm proud I'm pride pride of what? gịnị ka ịdị pride pride ị ga-adị wụ na kedu ihe ime your children have nothing to offer ọnwụ na ọ bụghị ndị nọ n'Europe western world na-azụrụ ha ụmụazị ha look at Africa agbago eh, school fees ya kwụ ụmụaka ha ji chọpụcha out from school enweghị ego ji akwụ ụgwọ akwụkwọ there is no money to pay for school fees gọọmenti enweghị anaghị akpụ ọrịcha mmanụ ha na-ere mmanụ arịcha mmanụ because if you do if you make yourself isolation then enweghị isi you must talk about the government everything together ị ga-asị na ndị Hausa na-achị ndị Hausa ndị ọcha ọ bụghị ndị ojii onye Hausa ga England na ndị England ọmụnonye ọcha ọmụnonye Hausa ya ga-asị onye ahụ onye Afrịka ha ga-asị onye ojii simple so Atiku gakwa um, Dubai ọkwa the sentinel mere ka ga-eme Atiku onye England ọ onye ojii ka ọ bụ ọ bụ ndị agha reprezentịrị gị is who they know you are. so ọ bụrụ ọ of na eh, I am not Nigeria mana iwe onye ojii <laughs> iwe onye Afrịka nsogbu adịghị you are the same. <laughs> yes as long as iwe onye Afrịka nwanne iwe ofu ị gaghị aga ebe a sef dọta ndọchafụ ga-asị gị Senegal Senegal Senegal ana-ajụ gị wee Senegal ịgba anyị wee Senegal mana ọ na-ajụ ka ka e obodo isi Senegal ka isi ebe nwa isi ebe nwa so ọwụ nke isi na iwu onye naijiria nke ahụ jọs okwu ịda akasi onwe gị obi ya okwu nkasi obi onwe ha there is nothing different between you and you so ihe niile o soro ofu aka rụta mmanụ ozu ọha ọnụ anyị niile na ebe ahụ ndị isi ojii ozu anyị niile ọnụ nwanne ọsọ gị buru Porsche Cayenne ọsọ gị buru Lamborghini ha yes asị onye a na-ezu oche ọ na-agba agbọ na-azụ ọgwụ <laughs> yes na ma eburu Lamborghini iyiri efe dọkara adọka asị na onye a agụụ egbu onye iburu nnukwu moto asị na-ezu oche agba agba so enweghị ebe i tinyere aka ka mma olesi ma anyị developụrụ a culture that can speak for us only when the culture speak for us ehe ike na-ekwuzi asị iwe onye Senegal si ya mba na iwe onye Igbo ọmarago na Igbo culture dị heavy so now kedu ihe ndị Igbo megoro now anyị ga-eji wee be proudly say na iwe onye Igbo so that ọ ga-echenji the feelings of the person ị na-agwa because ọnwụ ya ihe ị na-eme ya egosi the feelings of the person and igbo e, is not a place to go you go that place ọ dịka ebe ọ dịka swamp ị ga-ada ọ dịka swamp ụzọ adịghị ụlọ ọgwụ adịghị mmiri adịghị enweghị ihe dị so ka esikwere dị proud anyị jụọ gị ọ gọọmenti ọ gọọmenti ọ gọọmenti nwanne anyị mana enwere gọọmenti adịghị mma ọ gọọmenti si gị aza na ịnwụ nọ gị aza ọ gọọmenti si gị eche na uche ịrụrụ manshọn na vileji ụnụ o nwere ndị nọ ebe arụchara manshọn ruo ha 20 milion naira gọọmenti osigarụ na ụlọ ọkwa gị ji ego gị ruo ụlọ na vileji rụsi ya hapụ the environment ruo unyi ajụọ gị chọọ gọọmenti enweta e ndị ji 100 milion arụ ụlọ na Lagos arụ ụlọ na ani sụsọ ani ani ebe a na-ele ani na disi Banana Island o ndị igbo gochara anị ebe ahụ 150 million naira enwere ndị igbo goro anyị ebe ahụ nwanne inye anyị ego a ndị ndozi ọdịna nda mọni ọnịcha ịga ọnịcha ịga ibi ọnịcha in two years ịgaghị ama ya inye anyị da 150 million ibi ọnịcha in two years ịgaghị ama na ọnịcha ka ị nọ these people were that money gago anị na na na na na na Benin Republic to mefuo dị ọkwa sasa anị ka o goro di ya o amaghịzi nke a na-ekwuzi nke ọ ga ego ọ ga-eji arụ ya arụ oruo jụọ ya ọsị ọgọ ga vileji onye a na-eme ihe a na ụzọ adịghị ụzọ adịghị na vileji ebosi anaba ya ịjụọ ọsị gọọmenti mana gọọmenti ọ kwụsịghị gị were 150 million naira jezuanị mba ọ kwụsịghị gị were 1 million dollars je rụọ mansion na vileji mba oruzie mgbe asị gị ma ezigbo ihe si mba ọ gọọmenti nna nwanne ọwụ na gọọmenti ahụ adịghị mma ma ihe unu ga-eme ka nye gị mpa ihe uche ma gọọmentị ahụ dị mma ga-eme krọsh ya na ada ghọtago yes ochiomole na-eji ego egoro vootu bikos ndị a dị out to nna ngịwa na nwoke garịkwa the worst thing ị ga-eme bụ ịgba ọsọ if ịgba ọsọ ha gị ọsọ ha nwanne o nwere dị o nwere fight ya asị fight mmadụ ga-eme ojee fight na ha to fight ịghọtago because you have been tied in a stake that you cannot fight so ịgba ọsọ ị ga-ahụ ozu nwụrụ anwụ so ọka mma na ị confront the war simple it's as simple as ebi nweghịzi otu ọzọ because ị nweghị option number two ị ga-ahapụ anyị ga-agba onye ga-ahapụrụ ya ị ga-ahapụ anyị ga-agba ọsọ onye ka ị ga-ahapụrụ ji anyị agba ebe onye ka ị ga-ahapụrụ ya ebe onye ga-ahapụrụ ji anyị so ihe ị ga-eme bụ stay the system and fight them back inwetazi onwe gị ịchọta ihe na ịnaba mana nke isi otu isi aga ya na nwanne ndị a mesịa gị ihe ịjụọ did you have any god to worship isi otu a ndị a mesịa gị ihe ị ga-ajụ o nwere ihe ọjọọ mere chukwu ọ bụghị otu a ka esi eme stay nwanne nọdị ka uche ka m panyere gị anyị nwa ndozi ọdịnala igbo ka anyị na-eme anyị mesịa igbo kọlchọ igbo ka ọ chọga na ị na-aga n'ụzọ otu a jụọ oge onye ebe ka ịbụ esi onye igbo onye aha ibiri ọwụrụ asasa efe ọsị gị nụọ ya and by when we are done when the set done ị na-aga n'ụzọ mmadụ jụọ gị onye ebe ka ịbụ esi onye igbo ọtọ nụọ ọsị gị nụọ ya biko na ya chọrọ inwe identity ọ chọrọ inwe identity of igbo ọ wụzi ha akwụkwọ bikos anyị enweghị n'obodo na ọ ga-asị gị na ya chọrọ ịmụ nwa onye igbo ọ ga-asị gị na ya chọrọ ịmụ nwa onye igbo nwanne ka anyị mesịa don't worry ọ bụrụ oge akwụkwọ nta na akara anyị ga-apụta akwụkwọ nsọ ala anyị ọ ga-apụta you will see that na ndị Igbo ma ihe na ọ bụghị akụkọ na-akọ ị na-agụ m about Jizọs m na-agba gị na before Jizọs Njọkụ was there yes ọkwa we are talking about the sun anyị na-ekwu maka anyanwụ we celebrate in our land anyị na-eri ji ọfụ gịnị wụ ji ọfụ anyị na-eri eri ji ọfụ? gịnị wụ ji ọfụ a na-eri you must explain to your people explain to them what is jofu mmadụ na-agụ m about Christ kedụkwana ihe ji kọntenụrụ ka ihe ịma eji eji ji e celebrate that nwanne ọ wụ the system the system ka ị ya klọch ọwụhụ mmadụ all the system ịklọch ya mmadụ another person will go the system and you must use the existing system to clutch the system ị gaghị klọch nwe the system from outside is impossible ị gaghị eme nwe from outside you must go into the system and dismantle the system if you want to dismantle the system from outside ị gaghị awọkụ ọ gaghị awọkụ never kama imechazi ya na-egbugosi gbuo gị mana imebie ị gaghị aja mana ị gaghị aja na garị ị gaghị aja n'ime garị ahụ ị gaghị aja a na-egbuzi gị si gbuo gị leta mana ị gaghị godi aja agaghị nsogbu adịgo ịgasa na dị sistem ọgwụkwana nke nọ na outside kwụsị okwu nwanne kwụsị okwu ebe na ọwayọ nwụọ ha ụzọ emechiri emechi na the door is closed cannot go there unless you go there and wee aja dị iwe aja na garị ahụ pụtawazi hapụzie ya dị omebie so ụmụ ibe heritage of a people nyenwa kasị mkpa so n'abalị anụnwa n'abalị anụnwa n'abalị nke taa 7:30 in the evening anyị na-ewetara ndị be anyị ozi ọma igbo FM anyị ga-ebidogodi ebido godi ha how do our ancestors make food ka ha si wee mee nri ka ha ghọta otu ndị be anyị si wee mee nri na anyị ma discovera nri a na-erie na ndị mmadụ amaghị uru ndị Igbo bara ha n'ụwa ọ bụrụ na ha ama uru ndị Igbo bara ha n'ụwa ha agaghị na-enegharị anya ọkwa anyị nwasị wee kọsụ gwuo eke chenetu anyị anya we anyị ya maka na ọ bụrụ na ọ bụghị ya kedu ka mmadụ ga-esi apụọ na Facebook na-emebisi afa ndị Igbo ndị Igbo 90% of afụbeghị m onye Juu si ya bụ onye na si ya bụ onye na ya abụghị onye Juu anụbeghị m ọ si ya bụ eju eju wishman mana state of Israel mana ndị be anyị si ha bụ ndị Igbo <laughs> amaghịzi m amaghị m ebe okwu nke aha si the same person na akọpị si ya bụ eju wishman mana nke gị rụzie said ahụ ịmagide amamihe ruo ebe ị ga-ama ihe ị gaghị amazi ihe iru ebe ị ga-ama ihe ị gaghị amazi ihe ịma ha na identity nwere two side of it na enwere base nwezie nke eji eje ọgụ ị ga-enwere base nwee nke iji eje ọgụ na ke nke wuyo base iburu ụzọ deny onwe gị identity ideny yourself uh, right ịmaha na ideny onwe gị right fundamentally you deprive yourself lack of common sense you deprive yourself right of fundamental right ihe deprive onwe gị ha ị na-achọ ijidebe enwe ewi n'aka ị na-achọ nne ijidebe ewi n'aka ị na-achọ nne ya ihe enweghị garanti ịtụfuo nke iji eji jidegodi nke ahụ iji oruzie echi ekwesịghị ka esi weta ọzọ nsogbu adịghị were ha na abụ ya ọnụ ijikọta ya ọnụ ọ ya agba napụghị nke ijide nka i were ofu iji eji tụfuo na-achọ nke eji beghị eji chọwa ya na nsogbu adịghị anyị tụfuru ihe eji e, njọkụ were jizọs tụfuo igbo were nke ọzọ tụfuo nke tụfuo chukwu were nke ọzọ mgbe ọ bụla ihe anyị anyị tụfuo nke anyị ji ewere ọzọ nke ahụ ị na-achọ iwe ajụọ gị ịmaghị ya nke ahụ ị na-achọ iwe asị gị kọwa anyị gaghị akọwa nwe then ka ekwene how can you explain this to your children ke ka e onye nwanne ikpere ya bụ ndị mpa mmadụ na-esi ya papa ka e dị e, source of Igbo ọ ga-asị gị taa nwa mmechi ọnụ can you discover God ọ sị gị na ya si Israel bịa gaa gaa jụọ ndị british ebe british si ọ gaghị atụpụrụ gị ọrụ go and ask british man what where did the british came from he will not answer you mana onye igbo ka ị ga-eme jụọ onye amachi ihe niile onye igbo knows everything onye igbo knows everything so ụmụ ibe dịka anyị si wee na-ekwu dịka anyị si na-ekwu sọọsọ anyị nwere option the option anyị nwere as a people as a race as a people we must believe in Igbo heritage we must hapụ na onye ọbụla na-eme ihe ọ na-eme as long as na o kwere na Igbo heritage as one day one day ọ ga-achọ the best one by himself because onye ọbụla chọrọ chọrọ eziokwu chọrọ ihe dị mma o nwere ike ihe ahụ na-emebighị obere ivas eziokwu hapụ ya when the mind grows he will understand the truth but ihe anyị chegodere bụ nyakwere na igbo nyakwere na igbo heritage because doing that alone doing that alone o wee privilege so anyị nwa na onwe anyị masị dịrị iwu ana anyị nwa ga na-asapụta ha na iro kama ha agazina na iro na-emechu anyị ihu let them leave the work for us nsogbu adịghị we will confront anybody we will go outside and defend them but ha dịz na-emebi afa ndị Igbo don ihe ọ bụla ịmọ jee na be gị jee mee ya na be gị don come to public media and mebisi afa anyị let us handle them in media here anyị na ha ga-ediri nwunye anyị ga-agwa ha na anyị nwere Chukwu anyị ga-agwa ha na anyị nwere Ekwentu. anyị ga-agwa ha na anyị nwere Jizọs anyị nwere mmeri anyị nwere ihe niile n'onu Igbo must we speak English must we say it in english no then tibapụ hapụ ka anyị na ha nụọ dị ọgụ na media don't come here and deceive and disgrace yourself no you want to sell your culture to the, to the outside world okwu eziokwu so ifili na datin ị na-eme ọ bụ ihe ị ga-eji okwu aka ebile ga ọma anyị. ọ bụ okwu aka because your respect in the world based on because culture is your mind for you to have respect ị nwere ike isi ọgbasa abụọ my culture mana you want respect abi ịchọ respect okay ịchọ respect then that means you have to behave accordant ee anaghị respect ndị ojii nwanne let us handle the cultural issue don't worry maybe ihe ọbụla ị na-eme go and do whatever hapụrụ anyị this culture ka anyị mee ya n'onwe anyị hapụrụ anyị ya leave it for us go and do ihe ọbụla ime ịlakịrị ime mee we will prepare the culture we will prepare the festivals we will prepare the burial ceremony we will prepare the worship everything we will give you perfect one perfect one standard which you and your god will, will be in harmony as your ancestors did but ịpụtazie na-eme nonsense ndana na afayas ndị iberibe nwanne ọ dịghị na mmadụ cheki enien cheki enien ọkwara mmadụ ka anyị anyị na-echekwa n'uche cheki dịstr ọdịghị mma ihe adịghị mma eh ka anyị na-atịn ka just ka anyị na-atịn ma smart ka ime dis ihe na-eburu igo ka ihe na-eburu igo igo igo iji eme gịnị ihe na-eme na ka uru ọ bara gị ya anyị ime omena chọrọ ime ọdịna akpọsa ndị bara adị na grup a na-aja gbuo ụka na-elocha na na arụ agụ a na-agọ mmụọ ọ bụ ụkwa na dis 24 century gị ga na-ekwu ụdị okwu nwanne ụka a na-eje eje bụ mmụọ telefon enwere today na telefon enwere before is not the same before enwere nokia but kịta now nokia before otu aka ha n'ibu but kịta now n'ezi ụdị telefon a na-enwezi na so this is the same thing clean yourself you go to public ina na-acha na china anyị nwere perfect culture to give africa as a whole we adopt africa as a whole we adopt bọtụ ndị be anyị mba a na-esigharị ọnwụ na-enweghị isi a na-esigharị ọnwụ na-enweghị isi ọnwụ na-enweghị eni onweghị uru ọ ga-abara gị dengwa ka ọnwụ ị na-esidata esi uru ọ ga-abara gị iwantụ uche ọkụ ọbụrụ nke gị ka anyị eme gbanyere nke our ancestors have their own why do we do your own the case here is this ịrụ agwụ ke the benefit our own ihe a na-ekwu na this ịrụ agwụ na we understand it very well anyị ma because this thing is agwụ a na-ekwu bụ nwatakịrị anyị ifo na-aga skuul n'ala bekee ọ bụ agwụ aha ka etinye na skuul aha nye onye nkụzi onye nkụzi a na-akụziri nwatakịrị a den ọ rụọ na agwụ ya kpọkọzie n'ihe ụzọ ifukesi wee rụọ agwụ na tru skuul na arụọ na dị agwụ tru edukeshọn ị ga na-eche mbọsị mmadụ ya bịapụtara gị ọkọ na ewu ịnara ya ego arụọ ịma ha na agwụ ka na-arụ na skuul ịma ha na agwụ ka arụ na skuulu this is nna gị nyere gị guideline this is guideline ọ gị nọ na ya na-eche ndị mmadụ mbọsị a ga-abịa ka ebutere gị ọkụkọ ọ sị gị guideline guideline agwụ ahụ guideline ị ga-arụrụ ndị agwụ ịgba afa to fuse yourself with astro because asapob so below ala here is correspondence of the air all correspondence of religion with correspondence of above and below for you to correspond to what happens on the on above happens on the earth ọsị gị ịgba afa nye gị religion all these things will things you have to put them and open a school so that you can educate the people not waiting for the day a ga-abịa ka ị rụọrọ ha agwụ chọrọ ha jagbara ha afa nonsense ha mepere school mepee mm, mm, eh, sports mepee music all those things which afa agbasịghị afa onwezi ebe oru ọwụ na egwu ka akara aka gị dị na ijebe iti egwu ọwụ na bọọlụ jee ịgba bọọlụ ọwụ na edukeshọn ije edukeshọn ha prepare go the 12 zodiac put way into eh, eh, eh, department of professions so ebe ọ bụ na ọ bụzi nke afa ga ozi nke jee na nke dibia nye ya ego no agbagozi afa desa edesa afa na-echezi ndị a ga-amụ amụ <laughs> nwa bekee agbasịala afa desa a na-eche ndị a ga-amụ amụ nke ụnụ wee ka na-eche mbọsị ihe ga-esiri gị ike ka ije gbaa afa na ele anya na you see <laughs> ndị dị smartị Eh, ndị smart na-eje eje ndị nkịtị a na-eme ndị nkịtị agbasi ya n'afa chere ụmụazị ka amụọ ha amụọ echere ego ha afa na-eche ha eche amụọ ha nwatakịrị mmee ka eti amụọ mgbe ha mụrụ ya ha amagodi deti mgbe a mụrụ ya mara ihe ọ kọrespọndụrụ tu so onwe ha ka o si wee metụọ jee mee ka ọgbara datin ọfụma nna ha na nwatakịrị ejeti ihe ebe ahụ ozugbo ozugbo pọchuo onye kụkwagịrị ya ọkụ ifere gbara ihe na-emere ọghọ mesi nke gị bụ nnọọ ịbọsị ị ga-etogide tocha ibiri iji gba nne gị etinye gị ihe iji ime nke otie gị itochazie rizie 40 years ikpe ọnụ nso nna anụ nso e nwere ezigbo dibia ịma biko nna ihe ọbụla ntiri aka nnọọ naghị aga aga achọrọ m ijere nche ụjọ ezigbo dibia nnọọ ka ọ gbara m afọ mara ihe na 40 50 years ka ị na-achọ ihe na-eme gị 50 <laughs> years 50 50 50 50 50 <laughs> years gị na-achọ ihe na-eme gị nwanne mba ọkụta ka esi eme biko in this age ma ị ga-eme inweta ndozi ọdịnala godo ya agodo maka ịma oh, na that 50 years nwaanyị anaghị egbuzi ọkụkọ oh, ịghọtago so that ọ ka fọrọ gị maja inweta ndozi ọdịnala because oh, line ihe needs that direction ịgafego the point of ịgba afa a na-akarị akarị ịgafego point of ịkpa afa ihe ị nọzi na awụ direction enwee direction ifuru jide ezigbo because you need ịpọmpụ yourself light to know the truth because only light can see ịpọmpụ yourself ịfụba ụzọ dị n'eziokwu bịa ha na-ejiri aka gudo ebe ahụ ọ na-agba ijidesi ya ike ọ na-agba gadie ọ na-agba isi ụda na-eje hapụ ihe niile sọsọ ya bụ the only hope ị nwere at this age then ọnwụ na esi ete structure within this Igbo heritage now nwatakịrị anyị na-abịa isoro ozi ya bịa agbazie afa desara ha edesara next year anyị na-ebido awa Igbo Heritage Cup football association anyị ga-enwe football association nwee ndị mgba association nwee music production association nwee nka na ụzụ nwee agriculture agba afa desara ụmụazị gbaa afa desara ụmụazị afa ụmụazị pụtazie ebe ọ bụla ọ bọọlụ dị ya mma ọ na-agba ọwụ na ka ọ na-akọta ọ na-akọ ọwụ na-egwu na akpọ ya gara studio ọgụwa ọgụgbuo mmadụ ịghọtago ọwụ na nka na ụzụ ọ na-eme a na-afụ n'anya ọ bụghị mmadụ pụta aka agadi nwoke nacha ihe ọ ga-eme ọma ha ọchọcha ụwa ike onye oke ụwa gwụrụ ọkpa ọkọ ọsị chọbara ya dibịa nọnsensị nọnsensị nna nwanne dibịa bụ na di na-abịa na onye nzọpụta na-abịa ọwụ master of the fourth forthcoming na di na-abịa di ala na di ala ana di nke ala anụnwa ọ correspondence to na di na-abịa ọ correspond to di na-abịa ịghọtago so ọwụ master of the fourth forthcoming that's why ha ji agba afa because afa bụ ihe na-abịa abịa ị ga-egba ndị mmadụ afọ edosara ha edosara na-eche mbọsị onye ha na-anwụ anwụ iwegbara ya afa ee eh? onye na-eche mbọsị onye ahụ ga na-anwụ ụkwa dara mbọsị mmemme abụghị ezigbo ụkwa ụkwa dara mbọsị mmemme abụghị ezigbo ụkwa because ụkwa na-anọ seven days before ree ọ daa mbọsị mmemme ke mbọsị a ga-eri ụkwa dazie mbọsị mmemme ke mbọsị a ga-eri ya ebe ọ bụ na ụkwa na-anọ seven days bifo ree so mbọsị mma na-anwụzi anwụ ka m ga-abịa ka ị m afa mba afa ahụ a ga-agbụ ya taa afa ahụ ka anyị na-agba kịta agwụ ahụ a ga-arụ ya taa so that ndị a ga-amụ amụ a ga-apụtasị na a na-achọ ebe a na-arụ agwụ ndị igbo si a na-ahapụ ebe a na-eche echichi ebe a na-arụ agwụ mba ka anyị rụọ ndị agwụ taa so ruzie echi ka anyị na echichi ka anyị rụọ ndị agwụ taa echi anya echi echichi ka anyị lụọ onuchi aha taa ka anyị mee na ibu mmiri aha taa ka anyị mee na ọgba nje aha taa ka anyị mee na iyi ụwa aha taa so that ụmụazị ga-adịzi aprịpa chago way for them ozi mgbe ị gara eche eche mgbe ọnwụba ha anwụba iwe kpọrọ ha ji ụlọ ọgwụ prevention is better than cure prevention is better than cure join us today 7:30 pm odenigbo fm ala igbo niile 99.1 fm we see you tonight ụmụ ibe ebe ọ na-akpọtụ akpọtụ na odenigbo go and meet us na anyị ga-agwa ndebe anyị ka esi eme nri ka ndị nna nna anyị si mee nka na na ihe omenala igbo ji wee bụrụ ọkpọka na egwu bọọlụ were bụrụ nọmba wan n'ụwa niile ka anyị si wee bild the whole world ka ndị mmadụ dịara anyị mana anyị achọghị ịma udo dịrị ụlọ ụmụ ibe